Drill 14.2 Consequential forms following potential clauses. Useful words. Izu ike. Izu ike. Inara, ike. Ịnara. Ijeru. Ijeru. ịyọ skuul ma aga ahịa iri nri ịyọ skuul ma erie nri ya ya skul skuul ma erie nri isa eji Yaya skul maasị eji. Ikude mmiri. Yakude mmiri maasị eji. Inye ego. Yakude mmiri mee inye ego. mkpepe ya sịkpepe m ego gị gị sịkpepe m enye gị ego ya Giuseppe enyeghị ego. Gaa nara ya. Giuseppe gaa nara ya ego. Ịbịa. Gị bịa gaa nara ya ego. I wetara m gị bịa ga ewetara m ego ya gị bịa ga ewetara m ya ịga gị ga ga ewetara m ya unu ruo unu ruo ga-ewetara m ya ịhụ dọktọ? unu ruo ga ahụ dọktọ, anyị anyị ruo ga ahụ dọktọ? ijeru anyị ga ahụ dọkịta ịkwụghị ụgwọ anyị ga akwụọ ya ụgwọ jere akwụ ya ụgwọ unu anyị akwụ unu ụgwọ ịnụcha anyị akwụ unu ụgwọ ha ha nụcha anyị akwụ unu ụgwọ ha ha nụcha anyị akwụ ha ụgwọ anyị arụchaa akwụ ụgwọ izu ike anụcha arụchaa ezu ike mụ arụchaa ezu ike izuru ike anyị rụchaa ezuru ike mụ m rụchaa ezuru ike imecha mmecha mezuru ike Drill 14.3 Consequential forms following other tenses. oyoro yọrọ ma aga ahịa. Ishi nri. Ọ yọrọ skuul ma eshie nri. ọrụ ọ ọrụ mechie nri ikude mmiri o kudere mmiri mechie nri ịsa akwa o kuru mmiri m asa akwa Ọgụ ọgikide mmiri m asa akwa inye ego ọgikide mmiri m inye ego zụtara m ọ gị zụtara mepe epe ego bịara ọ bịara me nye ego ịkwụ ụgwọ Ọ bịara m akwụọ ya ụgwọ. Ọ bịala. Ọ bịara ya ụgwọ. Drill 14.4, a variation drill on a basic sentence with a consequential form. Gị emechaa m akọrọ gị. inye nri gị ya emechaa ma enye gị nri ha gị ya emechaa ha enye gị nri gị ya emecha ha enyi unu ri ịbịa gị bịa emecha ha enyi unu ri unu unu bịa emecha ha enyi unu ri ịrụcha unu rụcha emechaa ha enye unu ri ego unu rụcha emechaa ha enye unu ego ya unu rụcha emechaa enyi unu ego alawa unu rụcha alawa enyi unu ego ịkwụ ụgwọ Unu rụchaala ya kwụ n'ụgwọ, mụ unu rụchaala m akwụ unu ịhụ ya unu rụchaala ma hụ ya ịbịa unu lawa ma ahụ ya Chinyere Chinyere lawa ma ahụ ya ahịa ahịa Chidi na-abịaru e ahịa ma ahụ ya. Ikwe Chidi na-ekwegharị ahịa ma ahụ ya. Dọkịta Chinyere kwaya ahịa m ahụ dọkịta. Azụcha ahịa. Chinyere ekwu azụcha ahịa m ahụ dọkịta. Anyị. Chinyere ekwu azụcha ahịa anyị ahụ dọkịta. erichaa chi Chinekwe erichaa nri anyị ahụ dọkịta izuru ike Chinekwe erichaa nri anyị ezuru ike End of Unit 14.